ihere mo ezigbote ihere eme my brother lawyer ịba politician ịba gọvanọ ịba barista ịba onye hukọp ịba akwụna ịba onye agboro nke white dọkịta nke brown onye task force ịba president ebe a politicians niile ebe a musicians ebe a content creators ndị akpọ nke white fada ebe a catkis ebe a mmadụ niile ebe a my brother gwara m nwaanyị ji gaa alaiki ka mmadụ ibe gị na-aga ọfụma gwara m nwaanyị wụ ihe ọma mere mmadụ ibe gị gaa tụọ poison ị ga-eji egbu ya ọ karịghị this one room wit toilet and bath ka ikwu ka ọrụ ibe n'onu ọ dịra ka ọ dịra my brother agbatacha akụ a ọ gwara dis one room ka anyị ga-agba under three days mkpu ewu ike bịa pid on ka ọrụ ikwu ka ọrụ ibe n'onye ọ dịra ka ọ dịra ma bụ ọda ihe ọma mere on bụ hapi onye mara onye o ji ya hapụ ya ihe ọ na-eme o ezigbote ihe na-eme ka ọrụ ikwu ka ọrụ ibe akwa ịmado onye ọ dịra ka ọ dịra ihe mega